ụmụnne n'ime chineke udo nke chineke nke chasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime Ulugweru nke dị n'ime Ibadan na Ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ka Chineke gozie ọnọdụ anyị n'ụbọchị nke taa nyekwana anyị ngọzi pụrụ iche na nghọta dị kwesị wee kwesị n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen anyị ga-aga n'iru n'ụbọchị a taa ileba anya n'ime akwụkwọ nsọ anyị ga-agụ akwụkwọ nke abụọma isi nke iri iteghete na otu m ga-agụ amaokwu nke mbụ wee ruo na nke asaa abụọma 91 1-7 abụọma iri iteghete na otu site na amaokwu nke mbụ wee ruo na nke asaa ọsị onye na-ebi n'ebe nzuzo nke onye kachasị ihe niile elu ọ bụ n'okpuru ndo nke onye pụrụ ime ihe niile ka ọ na-anọ n'ọnọdụ abalị m ga-asị jehova ịbụ ebe mgbaba m na ebe wusiri ike ịbụ chineke m onye nna obi obi n'ihi na ya onwe ya ga-anapụta gị n'ibudo nke osi ọnya na n'aka ajọ ọrịa na-efe efe nke na-eweta ịla n'iyi nku ya ka ọ ga-eji kpuchie gị ọ bụkwa n'okpuru nku ya abụọ ka ị ga-agbaba ụta okwu na ọta dị gburugburu ka ezi okwu ya bụ ị gaghị atụ egwu site na oke egwu nke abalị maọbụ site na akụ nke na-efegharị n'ehihie ma ọ bụ site na ajọ ọrịa na-efe efe nke na-ejegharị n'ọchịchịrị ma ọ bụ site na mbibi nke na-ebibi n'etiti ehihie nnu mmadụ abụọ na ọgụ iri ga-ada n'akụkụ gị uru nnu mmadụ na nnu ise ga-adakwa n'aka nri gị ma ọ gaghị abịaru gị nso ka chineke were ebere na gọziere anyị okwu nke a ka onye anyị ghọta na mmụta pụrụ iche dị kwesịrị ekwesị n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye eme na ịga n'iru ihe a ga wee mere isi ekwu ga-abụ ebe mgbaba ewusiri ike ebe mgbaba ewusiri ike na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa n'oge gara aga o nwere akụkọ akọrọgba gbasara otu nnukwute ụgbọ mmiri nke arụrụ nnukwute ụgbọ mmiri a nwere ihe niile n'ime ya nke eji ebi ezi ndụ ogwee mgbe a rụchara ụgbọ mmiri a n'ihi na o buru ibu ọ bụ ọpụrụ iche enwebeghị ụdị ya kemgbe e si nwee mmalite ụwa. Mgbe ha rụchara ụgbọ mmiri a wee kwado iji ya wee mee njem iji ya wee gosi ọbụnadị mmụta ha dịka ha si wee ewee na-ajụ otu onye n'ime onye isi ha nrụ maka ndị nọ ụgbọ mmiri a ka ha na-achọ ime njem ke ka o si wee mara ọka ka oyi esite akọwapụta ụgbọ mmiri a na ọ gaghị enwe nsogbu ọbụla na ọnọdụ n'ime nnukwute oke osimiri o na ọ bụgodi na n'onweghị ụgbọ mmiri a ọnya isi si na chineke ọbụladị dị chineke apụghị imebi ụgbọ mmiri a ma ọ ka ọ laa n'iyi ihe a bụ ihe o ji wee nyaa isi n'ihe o kwuru mana akụkọ kwuziri na mgbe ụgbọ mmiri a nọ n'etiti oke osimiri nọ naanị nwa ntakịrị okwute mmiri kpụrụ akpụ bụ ihe kpọpụrụ ala ụgbọ mmiri a ụgbọ mmiri a wee bụrụ ihe dara mmiri wee laa n'iyi lakwa n'iyi ọ bụ sọsọ laa n'iyi laa n'iyi ọtụtụ ndị mmadụ ndị nke nọ n'ime ya o wee na akwọpụtara anyị gịnị na ihe niile bụ aka mere ihe niile bụ ihe mmadụ mere ma rụrụ ụlọ elu ma rụrụ ụlọ ala marụ ụgbọ mmiri marụ nke na-efe efe na ihe ndị a niile abụghị ebe e wusiri ike nke mmadụ ya agbaba wee nwee ezumike ma nwee ndụ ma wee nwee nchebe akwụkwọ nsọ na-akọwara anyị n'akwụkwọ ilu ọ sị naanị n'aha Jehova bụ ebe e wusiri ike n'ebe ahụ ka onye ezi omume na-agbaba wee nwee ndụ anyị wee na-akọ wee na anyị ama n'ụbọchị nketa wee na-akọpụtara anyị sọsọ naanị aha jizọs n'ime chineke ka e nwere ebe mgbaba nke ewusiri ike n'ihi na n'aka ya enweghị mbibi ọbụla nke pụrụ ịla mmadụ n'iyi n'ihi na n'aha jizọs bụ aha nke e nyere mmadụ n'eluigwe n'okpuru ụwa ebe niile mmadụ bi aha nzọpụta aha mgbapụta aha mbuli elu aha nke ewusiri ike aha nke na-eweta udo Aha nke na-eweta ịpụ n'uru na ịpụ na mmehie gị onye na-ege ntị ọ bụrụ na ị nwetabeghị aha ma ọ na ịbanyebeghị n'ime aha ma ọ na aha enwe nchekwa ugbu a bụ nnukwute ohere dịrị gịnị bata n'ime aha aha jizọs aha kasị aha niile naanị aha ka e nwere ebe mgbaba nke ewusiri e ike N'aha a, iwere were aha a kpee ekpere ị ga-afụ nzọpụta ị ga-afụ ọsịsa ị ga-afụ nnwere onwe ị ga-afụkwanụ ngozi pụrụ iche ebe mgbaba nke ewusi ike ka anyị na maka ya n'ihi na ọtụtụ mbibi nke juziri ụwa n'obodo anyị taa mbibi nke nyanya mbibi nke enweghị ego mbibi nke adịghị n'otu ndị mbibi nke nwekwa na nke enweghị udo nke mkpụrụ obi na ọhịa jugasịrị ebe niile sọsọ aha jizọs bụbighị abụ gbaba inwe udo nke pụrụ iche inwe nzọpụta nke pụrụ iche inwe ele olileanya nke pụrụ iche n'ihi na ọgwụgwọ oge a nke anyị nọzi na jupụtazi na ihe ịrịba ama pụrụ iche jupụtaziri n'ihe mbibi nke pụrụ iche ọ bụ ezie na ihe mbuli elu na ihe iweta ngwepụta pụrụ iche jụzụ ebe niile mana etu a ka mbibi dị na ya si jụzụ ebe niile mana ndị nke gbabara n'ime kraịst ndị nke gbabara n'ime jizọs ga-ekwenyere m na ọ dịghị agharịpụ ndị nke tụkwasịrị ya obi enwego ndị nke na-aga njem enwe ihe mberede nke okporo ụzọ ọtụtụ nwụ n'ime ha mana ndị nke ndị nke nwere kraịst ndị nke nọ n'ime jizọs nwere ụdị mgbapụta pụrụ iche n'ihi na gịnị n'ihi na onye ahụ kpọrọ gị oku na onye ahụ dị n'ọlụ agaghị ekwe ka ihe mberede nke okporo ụzọ ma ọ bụkwa mbibi ma ọnwụ nke na-erughị eburu bụrụ oke n'ọlụ gị n'ihi na Chineke jiri ogwe aka ya dị ike wee gbaa ndị okirikiri chineke ọ gbara gị okirikiri gị na ezinụlọ gị ị ga-ekwupụtali na ịfụgo ma n'ịnọ n'etiti ogwe aka chineke nke dị nsọ na nke pụrụ ime ihe niile na nke dị ike ọ bụ na ị gaghị ejiwu chineke wee na isi n'ịbụ onye nke nọ n'ime kraịst were wee na isi na onye ndugu na eze gị na onye nzọpụta gị ị maa na ebe mgbaba anyị na-akọwa kwara gị ọbara jizọs na-azọpụta ọbara nke awụsụ n'obe nke kalvarị ọ ka na-ekwu okwu ruo taa ọ ka na-azọpụta ndị nke kwere na ya ikwenyego ikwere ọ bụ na ikwenyego ị ga-afụ ike nke dị n'ime ọbara na nke dị n'aha jizọs na nke n'okwu ya mana ọ bụ na ebeghị ihe a bụ ohere dịrị gịnị iji wee kwenye ọ bụ sọsọ naanị kpọọ n'ọnụ kama ikwere n'obi gị na etinye n'ọlụ ị ga-afụ na ị n'ebe egwusiri ike nke ife mmiri na nke anyanwụ na nke mbibi apụghị imebila n'ihi na onye ahụ kpọrọ gị oku n'ọlụ a onye ahụ si ga-ejidesi gị ike ọ si gediba tụla egwu ọ gaghị ekwe ka ihe mbibi ọbụla nke ji n'ụwa taa bụrụ nke ga-adakwasị gị n'ihi na ịnọdị n'iru ọ na-eso gị n'azụ ịnọdị n'azụ ọ gbara gị okirikiri oge niile ebe ọbụla ị n'ihi na ọ sị gịnị na nke abụ ebe eh, anyị gụpụtara na amaokwu nke asaa ọ sị na nnu mmadụ abụọ na ọgụ iri ga-ada n'akụkụ gị uru nnu mmadụ na nnu ise ga-adakwa n'aka ndị gị ma ọ gaghị abịaru gị nso lekere nnukwute nkwa nka ọsị ọ bụ na eguzie n'amaokwu nke asatọ ọsị ọ bụ naanị na ị ga-eji anya gị abụọ legide i hụ nkwụghachi nke ndị na-emebi iwu ịtụkwasị Chineke obi nwere ngozi pụrụ iche tinye onwe gị n'okpuru ndo nke Chineke ị ga-afụ ihe mbuli narọ na-arọ nke a karịsịa gị n'ahụ na mbụ ka Chineke gọzie okwu nke a n'ime mkpụrụ obi anyị n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị amen mata dị na olu a na-abịara site n'ụlọ ọrụ ndị lif wod Redemption Ministry ọ bụrụ na unu nwee akọ mgbaama maọbụkwa na ajụjụ na okwu unu ga-enweta n'igwe okwu 08056719493 081 329 08132900111 ka udo nke chineke nke chasị udo dị nro n'ebe ọ dị n'aha jizọs kraịst bụ onye nwanyị